AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa anyị ji na-anabata gị onye ọma na-eke ntị nwa chineke tere mmanụ ama m na chineke na-elekọta gị ama m na ezinụlọ gị na-enye aha nsọ ya otito dị gị otu mmadụ niile dị ama m na ịhụnanya chineke ga-abara anyị niile ụba n'aha jizọs amen n'izu a anyị na-eleba anya n'okwu nke ahụike ihe ga-adịrị anyị mma na arụ anyị mana echi gara aga chekụta na anyị kwuru okwu banyere ihe a na-akpọ ndị oyibo na-akpọ daria nke anyịnwa ga-akpọ afọ ọsịsa mgbe afọ na-asa mmadụ mmadụ na-aga ebe ụlọ mposi kwamgbe kwamgbe mmiri ga na-apụ ya n'arụ ike ga na-agwụ ya ahụ niile ga-akpọ asị ya site na onye mmiri na-adịghị n'arụ ya abụkwaghị onye dị ndụ onye ahụ nwere ike ịnwụ ọ bụrụ na onye ahụ emeghị ihe kwesịrịnụ ma na-ajụ anyị si kee ụzọ anyị ga-esi wee gwọọ ọrịa a na-akpọ dairia kee ụzọ anyị ga-esi wee nyere onwe anyị aka ma nyere ezinụlọ anyị aka ka arụ wee dịrị mmadụ niile mma ma na-agwa anyị n'ụbọchị taa na anyị ga-agbalị na-aṅụ ezigbo mmiri mmiri nke dị ụcha mmiri nke dị mma anyị ga na-aṅụ mmiri kwamgbe kwamgbe anyị ga na-agbalịkwa na-esi mmiri anyị n'ọkụ ọ bụrụ siri na n'ebe ị nọ mmiri nke ị na-aṅụ abụghị nke dị ọcha ị ga-agbalị na-esi mmiri gị n'ọkụ isicha ya n'ọkụ ịrapụ ya ka o wee dajụọ ịṅụọ mmiri gị ị ga-agbalịkwa sie nri nke ga-enyere ime arụ anyị aka iri nke ị ga-esi nke itinye ya ma ọ bụ ụda ma ọ bụ mkpụrụ ụzịza ịma ihe ga-enye aka ka ime arụ anyị wee dị ọcha anyị ga-etinye n'ime ihe anyị chọrọ isi ọ bụ ofe ka ọ bụ ihe ọbụla anyị chọrọ iri anyị ga-agbalịkwa na-eri ihe nwere potassium na ihe ga-enye anyị sodium na arụ anyị ka ọ na-enyere anyị aka anyị ga-agbalịkwa na-aṅụ oroma nke dị mma ka anyị rapụ iri ihe eghere eghe n'ọkụ ka anyị rapụ iri ihe dị oyi site na ihe ndị a agaghị enye aka nye anyị ume onye na-anyụ anyụ onye na-aga n'ụlọ mkposi na-anyụ kwamgbe kwamgbe ga-eri ihe ga-enye ya aka ka ọ na-enwetatụ ume dị ka mmadụ ọ ga na-aṅụ mmiri ọ ga na-eri mkpụrụ osisi oroma ha ọ ga na-ara oroma ka ndị oyibo na-akpọ fruit ọ ga na-eri ihe ndị a iji wee mee ka ume nke dị ya n'ahụ ka o wee larịa anyị na-agwa anyị sị ọ bụrụ na afọ ọsịsa a wee nọọ abalị atọ ka anyị gbalịa gaa n'ụlọ ọgwụ gaa hụ ndị ọkachamara mana ka anyị na-eme ihe kwesịrị anyị ime ka anyị bie ndụ nke dị mma ka anyị marasị na gburugburu ebe anyị bi ga-abụ ebe dị ọcha mgbe ọbụla ka anyị ga na-aza ya ọ wụrụ ebe a ga-asa asa anyị asa ya ọ wụrụ ebe a ga-ekpopụchi ihe ọjọọ na ta iji na ihe na-efe efe anyị emepụ ya anyị ga-amarasị na ndụ anyị bụ ihe kachasị mkpa site na chineke kere mmadụ na oyiyi ya keekwanụ ime arụ anyị ka ọ bụrụ ụlọ nsọ ya arụ nke chineke ga-anọ n'ime ya nke ndị oyibo ga-akpọ immune sistem anyị ga-agbalị na-eri ihe dị mma ka ọrịa ghara ịbịa n'ebe anyị nọ ọ dịghị mma ka nwa chineke na-enwe ọrịa mana anyị nọ n'ụwa nke mmehie nọ n'ime ya anyị apụghị ịrịa ọrịa ọ bụrụ sịrị na ọrịa bịakwute mmadụ onye ahụ ga-agbalị na-eme gịnị na-eme ihe dị mma n'ime ọrịa na-akpọ nke ọrịa afọ ọsịsa ị ga-agbalị na-aṅụ ezigbo mmiri mmiri nke dị ọcha ị ga-agbalịkwa na-eme ihe dị mma mara na anyị agwawo anyị si na ọrịa na-egbu mmadụ ọrịa nje ka a na-akpọ bakteria bụ ihe na-ebute ọrịa anyị ga-agbalị na-eme ihe dị mma site na ịkwụ aka anyị kwamgbe kwamgbe ga-adị mma ka anyị na-akwụ aka anyị kwamgbe kwamgbe ka anyị were ncha kwụọ aka anyị ọfụma ma ọ bụ anyị azụọ ihe a na-akpọ hand sanitizer ka anyị were ya hịọ n'aka anyị ka o wee mee ka aka anyị dị ọcha ọ bụrụ sị na anyị chọrọ isi nri nke anyị ga-eri anyị ga-agbalị saa ihe niile anyị ga-eji wee si nri ahụ ọfụma ọbụna ite ọbụna akwụkwọ nri ihe ọbụla anyị ga-eji wee si nri ahụ ma ngaji anyị ga-agbalị saa anyị ọfụma sie nri anyị ọfụma site na ị na-eri ihe eghere eghe ihe eghere eghe adịghị mma n'ime arụ anyị ọ gaghị agbari ngwa ngwa ọ ga-ete aka tupu ọ gbarie anyị na-agwa anyị na onye na-awagharị nwatakịrị daipa ga-akwa aka ya ngwa ngwa o mechara ihe ọ na-eme ka ọ bụ onye na-amụzi nri maọbụ onye na-akwa ụkwara ka anyị gbalịa na-akụ aka anyị kwamgbe kwamgbe mara sị na mgbe anyị ga-eri nri anyị ọ gaghị adị ezigbo ọkụ ọ gaghị adị oyi ọ ga-adị lukwuom ka ọ dịrị wọm ọ ga-aka mma karịa na mmadụ na-eri nri dị oyi ma ọ bụ nri nke dị ọkụ ka anyị makwara sị na ebe anyị na-aga n'ụlọ mposi anyị bụ ihe anyị ga na-asa n'ụbọchị niile ọ bụrụ na ị nweghị ohere nke ị ga-eji na-asa ya n'ụbọchị niile gbalịa na-asa ya ugboro abụọ ma ọ bụ atọ n'izu na-asa ya ma n'ala ya o ezi nwa chineke ọma na-ege ntị na mmechi okwu nke ụbọchị taa ka anyị gbalịa ṅụọ mmiri dị ọcha ka anyị gbalịa rie nri dị ọcha ọ bụrụ si na anyị chọrọ isi nri anyị ka anyị saa ya ọfụma akwụkwọ nri anyị ka anyị saa ya ruo ugboro atọ na anọ tupu anyị na-acha akwụkwọ nri anyị ka anyị gbalịa bie n'ụlọ nke dịkwa ọcha ka anyị gbalịa na-asa ụlọ mposi anyị ka anyị gbalịkwa na-eme ihe chineke chọrọ ka anyị mee bụ ka anyị na-atụkwasị chineke obi na ọ ga-eleta anyị na ọ ga-anọnyere anyị ruo mgbe niile bi ebi amen ezi onye ọma na-ege ntị kọrọ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 3637224 ọ bụrụ na ị nwere ajụjụ maọbụ na ọ dị ihe na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at gmail dot com maọbụ arigiria at yahoo dot com mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo tupu anyị na-anụ ozi nke onye okenye ga nwetara anyị n'ụbọchị taa ka anyị nụ abụọma ka o wee wulie mmụọ anyị chere n'oge Chineke ka mma Chukwu kacha mma chere n'oge Chineke ka mma Chukwu kacha mma chere Chineke ka mma ihe banyere gị na-emetụ Chineke n'obi ya mere chere n'oge Chineke ka mma ihe banyere gị na-emetụ Chineke n'obi ya mere chere n'oge Chineke ka mma Chukwu kacha mma chere n'oge Chineke ka mma Chukwu kacha mma chere n'oge Chineke ka mma oge Chukwu ka mma echegbula onwe gị ya mere chere n'oge Chineke ka mma Chukwu kacha mma chere n'oge Chineke ka mma Chukwu kacha mma chere Chineke ka mma chere n'oge Chineke ka mma chere n'oge Chineke ka mma ka anyị gbalịa na-echere na oge Chineke ka mma unu emeela ndị Seventh Day Adventist Church Choir nọmba 1 Township Aba na abụ ọma nke nyere anyị anyị na-arịọ ka mara Chineke baru n'ụba n'aha Jizọs amen n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche ma mara na ị nwere ike ịga ozi ọma nke taa na www.awr.org tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo chere chere chere chere chere chere n'oge chineke oge chineke kacha mma ụmụnne m nwoke na ndị nwanyị olee otu unu dị ana m ekele gị ekele dị ka oge nke ugbu a si dị anyị abịala ọzọ ịnụkwu okwu nke onye nwe anyị nke isiokwu ya na-asị chere chere onye nwe anyị chere onye nwe anyị ihe ọkụkọ anyị ga-esi n'akwụkwọ azaya azaya iri anọ amaokwu nke iri atọ na otu azaya iri anọ na iri atọ na otu otu a ka ọ na-asị ma ndị na-ele anya Jehova ga-agbanwe ike ha ha ga efeli gaa elu na nku dịka ugo ha ga-agba ọsọ ike ga ha ha ga-eje ije agaghị ịda mba dịka anyị kwuru isiokwu anyị bụ chere oke onye nwe anyị ndị ikom na ndị inyom ana m anabata unu n'oge awa nke a enwere m ajụjụ m chọrọ ịjụ gịnị mere mba dị iche iche na-eji ugo emere ejiri mara ha maọbụ ihe a na-akpọ simbọl ancient babilon ma babilon mgbe ochie ji ugo mere ihe nlereanya ha bụ simbol amerịka ji ugo mere ihe nlereanya ha ọ na ndị na akwụ bọọlụ naijiria super ego ejikwa ugo mere ihe nlekere anya ọ bụ n'ihi na ugo na-agba ọsọ karịa nnụnụ ọzọ ọ bụ n'ihi na ugo bụ eze nnụnụ gịnị mere ana m eme ka ị ịmata enwere ihe pụrụ iche na ndụ ugo ihe atọ pụrụ iche na ndụ ugo nke mbụ bụ anya ugo anya ugo ịchịkọta ahịhịa dị mkpa anọ iji mee ịhụ ụzọ nke a na-enye gị ihe anya ugo bụ nke bụ anya ugo na-ahụ ọ bụ na ile anyanwụ anya ọ ga-elekwasị ya anya na-efe ọ naghị atụ ụjọ ihe ọbụla nke ọzọ bụ inwe ntachi obi bekee na-akpọ ya perseverance maọbụ ogologo ntachi obi ugo na-enwe ntachi obi ugo na-enwe ntachi obi ebe ọ dị ukwuu ihe ọzọ dịkwa n'ebe ugo nọ bụ na ugo nwere ike ibi ndụ ihe ọ dịka ndị ọkachamara chọpụtara bie iri afọ iri isii ya gbanwee ndụ ya ya ebikwasa iri isii ọzọ nke bụ 60 years ya emeri new ndụ ya apụtakwa ọhụrụ ya bikwa anoda 60 years nke bụ ịchịkọta ya bụ otu narị na iri abụọ 120 years nke a bụ ibi ndụ nke ugo gịnị mere akwụkwọ nsọ ji were ugo na-eme ihe ntụnya n'ụzọ dị taa ugo dịka m kwuru ya bie ndụ 60 years o kwesịrị ịnwụ ma n'ihi na ugo chọta ebe dị nwayọọ n'elu ugwu ya ga ebe ahụ zuo ike ọ na-ewere ọnwa atọ nwụchapụ abụba ya niile mvọ ya niile ọnụ ya niile ihe ndị agwa isichaa ya were ọnwa atọ ọzọ rụchie ihe ndị a niile ọzọ abụba ọhụrụ nku ọhụrụ mbụ ọhụrụ ntu ọnụ ọhụrụ mgbe a ka ọ ga-aghọ na n'asụsụ bekee dị young eaglet oge nwekwa ike ibi ndụ iri isii ọzọ e nke bụ ịchịkọta nke obiri na nka ya 120 ya mere n'ụbọchị taa akwụkwọ nsọ na-ekwe mụ na gị nkwa na ọ bụrụ na mụ na gị ga-abụ ndị ga-enwe ntachi obi nwee ogologo ntachi obi dị ka ugo chineke onye kwere anyị nkwa na-asị na ya ga-eme ka ndụ anyị dị ọhụụ ọ ga-eme ka anyị nwee ike ọhụụ ọ ga-eme ka anyị jee ije n'ụzọ pụrụ iche na akwụkwọ nsọ na ebe ahụ anyị nwere ihe ọgụgụ aga m achọ ka anyị laghachitụ azụ ntakịrị na zaya 40 amalite n'amaokwu nke iri abụọ na asaa zaya iri anọ amaokwu nke iri abụọ na asaa na amaokwu nke 27 ọ na-asị otu a n'ihi gịnị ka anyị na-asị gị Jekọb ọ bụkwa n'ihi gịnị ka anyị na-ekwu gị Izrel sị ụzọ m ezonariworo Jehova ọzọ ikpe m esiwo n'ebe Chineke nọ gabiga nke bụ Jekọb ndị na-asị o Chineke anaghị ahụ m Chineke ikpe m ọ naghị ahụ ya agabigawo m amaokwu nke ọzọ na-eme ka anyị ghọta ya sị ịmaghị ịnụghị chineke nke mgbe ebighị ebi ka jehova onye keworo ụsọtụ niile nke ụwa ahụ ọ dịghị ada mba ike adịghị agwụ ya nghọta ya adịghị agwụpụ agwụpụ ma ọlị amaokwu nke ọzọ na-asị ọ bụ onye na-enye onye dara mba ike onye ike na-adịghị ka ọ na-emekwa ka o nwee ume na ụba ya mere chineke bụ na-eme ka anyị ghọta ya ma bụ onye kere eluigwe n'ụwa ọ bụrụ na ịbụ onye dara mba ya sị gị ọ bụ na ị naghị ịnụghị na jehova bụ bụ chineke mgbe ebighị ebi onye kere eluigwe n'ụwa onye na-eme ka ndị ike gwụrụ dị ike onye na-enye nghọta onye na-eme ka onye na-enweghị ume nwee ume amamihe ya anya ga aghọtali ya n'amaokwu nke ọzọ na-asị ọbụna nwa okorobịa na-enwe ike ọgwụgwụ ụmụ okorobịa na-ada mba ma ndị na-atụkwasị Jehova obi ka ọ na-eme ka ike ghara ịgwụ ha ọnọdụ anyị taa ọ na-agwụ gị ike ihe ọ na-esiri gị ike oge Chineke kacha mma karịa ịdọta onye ọzọ ala maọbụ igbu onye agbata obi gị maọbụ onye gị na-eso na-azụ ahịa ka ị nwee ego ngwa ngwa gị nwa agbọghọbịa ịlụbeghị di nwee ntachi obi chere oge chineke kacha mma ọ bụrụ na ichere onye nwe anyị ọ ga-eme ka ihe na-achọ zuo oke ngozi abụrụ nke gị cheta jizọs n'onwe ya mgbe nne ya meri sịrị ya bịa mee ihe ịrịba ama mee ngwa ngwa jizọs gwara nne ya meri oge m ezubeghị na akwụkwọ ọjọọ na isi abụọ amaokwu nke iri nke anọ ya jizọs nne ya oge m ezubeghị ya mere rukwa mgbe jizọs toruru afọ iri atọ ka ọ malitere ije ozi ya gị onye na-ege ntị chere onye nwaanyị gị nwa agbọghọbịa gwa nwa okorobịa ha na-enye gị nsogbu isi gị na oge ezubeghị na oke abụ oge ji agụ akwụkwọ ọbụba oge ji alụ nwaanyị maọbụ ịlụ di ka ị ghara iduba gị ịkwa iko gị nwa okorobịa chere onye nwe anyị ego ị na-achụ n'ike n'ike nke a bụbeghị ya chụọ mụta aka ọrụ akụnaụba ga-eru gị aka gị onye nne onye nna ịgba ọsọ gị ga-eduba gị n'ịla n'iyi ịgba ọsọ gị ga-eduba gị ịtụfu ọtụtụ ihe ma ọ bụrụ na anyị nwee ntachi obi dịka Job chere onye nwe anyị ngọzi ga-abụ nke anyị Job sị na m ga-echere onye nwa anyị ruo mgbe oge ya ga-ezu David mụtakwara ichere onye nwe anyị ya mere mgbe ị na-eche onye nwe anyị Chineke ga-agọzi gị cheta akwụkwọ nsọ sịrị anyị ka ha na ndị na-echere Jehova Jehova ga-eme ka ike ha dị ọhụụ ọ ga-eme ka ha fee dịka ugo ọ ga-eme ihe agba ọsọ ike agaghị agwụ ha ha gaghị ada mba n'ihi ike ha niile dị n'ebe Jehova nọ mgbe anyị na-echere onye nwe anyị ọ ga-agọzi anyị ọ ga-emepere anyị ụzọ arịa mkpọdụrụ nke a n'aha jizọs eme ka anyị kpee imeela o ka anyị mụta okwu n'ọnụ gị mara mkpa ọ dị ichere n'oge gị kacha mma mgbe ihe ụwa na-esiri anyị ike ka anyị chere gị mgbe ndị ụwa na-ajụ anyị ọnụ ka anyị chere gị ị ga-agọzi anyị ị ga-eme ka ihe gara anyị nke ọma gị onye na-ege ntị arịọ mbụ ka onye nwe m gọzie gị mgbe ị na-echere ya gị onye na-anụ okwu a arịọ mbụ mgbe ị na-ege ntị na-echere onye nwe anyị ngozi ya ga-ezuru gị oke bara gị ụba arịọ m aha nwa gị jizọs kraịst nwụ n'ihe anyị eme ichere na ngọzi nke chineke bụ ihe kachasị mma n'ime ụwa anyị nọ n'ime ya imeela onye mgbasa ozi Ikechukwu Egbe Kalụ na ọma nke nyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka ịhụnanya Chineke amara ya na ngọzi ya bara gị na ezinụlọ gị ụba n'aha Jizọs amen ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị Ma maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo com maọbụ awrnigeria at gmail com awrnigeria at gmail com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 63637224 mara na ị nwere ike ige Ozioma nketa nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu. ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo